Jọn isi nke iri na asaa okwu ndị a ka Jizọs kwuru o wee were anya ya lee eluigwe sị nna oge awa abịawo nye ọkpara gị otuto ka ọkpara gị nye gị otuto dịka i nyere ya ike n'ebe mmadụ niile nọ ka ihe ọbụla ị nyeworo ya ka o wee nye ha ndụ ebighị ebi ma nke a bụ ndụ ebighị ebi ahụ ka ha mara gị nke naanị gị bụ ezi Chineke marakwa onye i zitere bụ Jizọs Kraịst mụ onwe m nyere gị otuto n'elu ụwa ebe m lụzuru ọrụ inyeworo m ka m lụa nna gị onwe gị were werekwa otuto nke m nwere n'ebe ị nọ mgbe ụwa aka adịghị nye m otuto ugbu a n'ebe gị onwe gị nọ emere m ka aha gị pụta ìhè nye ndị i nyere m site n'ụwa gị onwe gị nwere ha ị werekwa ha nye m ha edebe okwu okwu gị ha maara ugbu a na ihe niile ka ha ra bụ nke inyeworo m si n'ebe ịnọpụta n'ihi na okwu i nyere m ka m nyeworo ha ha onwe ha wee nara ha marakwa n'ezie na-esi m n'ebe ịnọpụta ha kwerekwa na gị onwe gị zitere m mụ onwe m na-ekpe ekpere banyere ha ọ bụghị ụwa ka m na-ekpe ekpere banyere ya kama ana m ekpe ekpere banyere ndị ị nyeworo m n'ihi na ha bụ nke gị ihe niile nke bụ nke m bụkwa nke gị nke gị bụkwa nke m enyewokwa m otuto n'ime ha anọkwaghị m n'ụwa ọzọ ma ndị a nọ n'ụwa mụ onwe m na-abịakwutekwa gị nna dị nsọ na-edebe ha n'aha gị nke ị nyeworo m ka ha wee bụrụ otu dị ka anyị onwe anyị bụ mgbe mụ na ha nọrị mụ onwe m na-edebe ha n'aha gị nke ị nyeworo m echekwara m ha ọ dịghịkwa onye ọbụla n'ime ha lara n'iyi ma ọ bụghị nwa nke ịla n'iyi ahụ ka ihe edeworo n'akwụkwọ nsọ wee mezu ma ana m abịakwute gị ugbu a okwu ndị a ka m na-ekwukwa n'ụwa ka ha wee nwee ọṅụ m ka o zuworo n'ime onwe ha mụ onwe m enyewo ha okwu gị ụwa kpọkwara ha asị n'ihi na ha esiteghị n'ụwa dịka mụ onwe m na-esiteghị n'ụwa ekpeghị m ekpere ka wepụ ha n'ụwa kama ka idebe ha ka ha pụọ n'aka ajọ onye ahụ ha esiteghị n'ụwa dịka mụ onwe m na-esiteghị n'ụwa were eziokwu doo ha nsọ okwu gị bụ eziokwu dịka ị zigara m n'ime ụwa mụ onwe m zigakwara ha n'ime ụwa n'ihi ha ka mụ onwe m na-edokwa onwe m nsọ ka e wee dokwa ha onwe ha nsọ n'eziokwu ọ bụghịkwa naanị ndị a ka m na-ekpe ekpere banyere ha kama ana m ekpekwa ekpere banyere ndị kweere na mụ site n'okwu ha ka ha niile wee bụrụ otu dịka gị onwe gị dị n'ime m dịka mụ onwe m dịkwa n'ime gị nna ka ha onwe ha wee dịkwa n'ime anyị ka ụwa wee kwere na gị onwe gị zitere m otuto nke ị nyeworo m ka mụ onwe m nyewokwara ha ka ha wee bụrụ otu dịka anyị onwe anyị bụ otu mụ onwe m n'ime ha gị onwe gị kwa n'ime m ka e wee mee ka ha bụrụ ndị zuworo oke ịbụ otu ka ụwa wee mara na gị onwe gị zitere m na ị hụkwara ha n'anya dịka ị hụrụ m n'anya nna ihe ị nyeworo m ana m achọ ka ebe mụ onwe m nọ ka mụ na ndị ahụ nọkwa ka ha wee hụ otuto m nke ị nyeworo m n'ihi na ị hụrụ m n'anya mgbe aka atọghị ntọala ụwa nna nke bụ onye ezi omume ụwa amaghị gị ma mụ onwe m maara gị ndị a makwara na gị onwe gị zitere m emekwara m ka ha mara aha gị m ga-emekwa ka ha mara ya ka ịhụnanya iji e hụ m wee dị n'ime ha mụ onwe m kwa n'ime ha